Jọn isi nke ise mgbe ihe ndị a gasịrị otu ememe nke ndị Juu dị Jizọs wee rigoro Jerusalem ma ọdọ mmiri nta dị na Jerusalem n'akụkụ ọnụ ụzọ ámá nke atụrụ nke a na-akpọ n'asụsụ Hibru Besaida nke nwere ụlọ ịba ise n'ime ndị a ka igwe mmadụ ndị arụ ha na-adịghị ike na-edina ndị isi ndị ngwọrọ ndị akụkụ arụ ha kpọnwụrụ akpọnwụ na-eche ọṅara nke mmiri ahụ n'ihi na mmụọ ozi nke onye nwanyị na-arịdata n'ọdọ mmiri nta ahụ n'oge ụfọdụ wee kpasuo mmiri ahụ ya mere onye buru ụzọ baa n'ime ya mgbe a kpasusiri mmiri ahụ emee ka arụ dị ya mma n'ọrịa ọbụla jidere ya ma otu nwoke nọ n'ebe ahụ onye nọrị oru arọ na iri na asatọ na nrịanrịa ya mgbe Jizọs hụrụ onye a ka ọ na-edina ebe ọ makwara na ọ nọrị ogologo oge n'ọnọdụ ahụ ọ sị ya ị na-achọ ka emee ka arụ dị gị mma onye ahụ arụ na-adị ike zara ya sị onye nwe enweghị mmadụ ka ọ tụba m n'ọdọ mmiri nta nke a mgbe ọbụla a kpasuru mmiri ma mgbe mụ onwe m nọ na-abịa onye ọzọ eburu m ụzọ rịda jizọs sị ya bilie jiri ute gị na-ejegharị ngwa ngwa e wee mee ka arụ dị nwoke ahụ mma o wee chiri ute ya wee na-ejegharị ma ọ bụ ụbọchị izu ike n'ụbọchị ahụ ya mere ndị Juu na-asị onye ahụ emere ka arụ ya dị ike ọ bụ ụbọchị izu ike ozi ikwe ezi na iwu ka ị e chiri ute gị ma ọ zara ha sị onye mere ka arụ dị m mma onye ahụ sịrị m chiri ute gị na-ejegharị ha jụrụ ya sị onye bụ mmadụ ahụ nke sịrị gị chiri uche gị na-ejegharị ma onye ahụ emere ka arụ dị ya ike amataghị onye ọ bụ n'ihi na Jizọs wezụgararị onwe ya n'ihi na igwe mmadụ dị n'ebe ahụ mgbe ihe ndị a gasịrị Jizọs chọpụtara ya n'ụlọ okwu Chineke si ya lee emewo ka arụ dị gị mma emeghela ọzọ ka ihe jọkarịrị njọ ghara ime gị nwoke ahụ jere gwa ndị Juu na ọ bụ Jizọs merere ka arụ dị ya mma n'ihi nke a ka ndị Juu na-esogbukwa Jizọs n'ihi na ọ na-eme ihe ndị a n'ụbọchị izu ike ma Jizọs zara ha sị nna m na-arụ ọrụ ruo ugbu a mụ onwe m na-alụkwa ọrụ ya mere n'ihi nke a ka ndị Juu na-achọ karịa ụzọ igbu ya n'ihi na ọ bụghị naanị na ọ na-emebi ụbọchị izu ike kama ọ na-akpọkwa Chineke nna nke aka ya na-eme ka ya onwe ya na Chineke ra ya mere Jizọs zara sị ha n'ezie n'ezie asị m unu ọkpara apụghị ime ihe ọbụla n'onwe ya ma ọ bụghị ihe ọ hụrụ na nna ya na-eme n'ihi na ihe ọbụla ya onwe ya na-eme ndị a ka ọkpara ya na-emekwa otu ahụ n'ihi na nna m na-ahụ ọkpara ya n'anya na-egosikwa ya ihe niile ya onwe ya na-eme oke ọrụ karịa ndị a ka ọ ga-egosikwa ya ka o wee ju unu onwe unu anya n'ihi na dịka nna m na-eme ndị nwụrụ anwụ ka ha si n'ọnwụ bilie dịka ọ na-emekwa ka ha dị ndụ otu a ka ọbara ya na-emekwa ka ndị ọ na-achọ dị ndụ n'ihi na nna m adịghị ekpekwa mmadụ ọbụla ikpe kama o werewo ikpe niile nye ọkpara ya ka mmadụ niile wee sọpụrụ ọkpara ahụ dịka ha na-asọpụrụ nna ya onye na-adịghị asọpụrụ ọkpara adịghị asọpụrụ nna nke zitere ya n'ezie n'ezie asị m unu onye na-anụ okwu m nke na-ekwerekwa onye zitere m o nwere ndụ ebighị ebi ọ bịaghịkwa n'ikpe kama o sitewo n'ọnwụ baa na ndụ n'ezie n'ezie asị m unu oge awa na-abịa ugbu a ka ọ dịkwa mgbe ndị nwụrụ anwụ ga-anụ olu ọkpara Chineke ndị nụrụ ga-adịkwa ndụ n'ihi na dịka nna m nwere ndụ n'ime onwe ya otu a ka o nyekwara ọkpara ya inwe ndụ n'ime onwe ya o nyekwara ya ike ịlụ ọrụ ikpe n'ihi na ọ bụ nwa nke mmadụ ka ihe a ghara iju n'anya n'ihi na oge awa na-abịa mgbe ndị niile dị n'ili ga-anụ olu ya ha ga-apụtakwa ndị mere ezi ihe ga-aba na mbilite n'ọnwụ nke ndụ ma ndị mere ihe na-adịghị mma ga-aba na mbilite na ọnwụ nke ikpe mụ onwe m apụghị ime ihe ọbụla n'onwe m dịka m na-anụ m na-ekpe ikpe m zikwara ezi n'ihi na etughị m ihe mụ onwe m na-achọ kama ihe onye zitere m na-achọ ọ bụrụ na mụ onwe m agbara onwe m ama ama m abụghị ezie ọ bụ onye ọzọ na-agbara m ama amatakwara m na ama nke ọ na-agbara m bụ ezie unu onwe unu ezigaworo Jọn ọ gbawokwara eziokwu ahụ ama ma ma nke mụ onwe m na-anara esighị n'ọnụ mmadụ pụta otu ọ dị ihe ndị a ka m na-ekwu ka e wee zọpụta unu onye ahụ bụ oriọna ahụ nke na-ere ere na-amụkwa unu onwe unu chọkwara ka obi tọọ unu ụtọ nke ukwuu na ihe ya nwa oge ma ma nke mụ onwe m ji ka nke Jọn ukwuu n'ihi na ọlụ nke nna m nyeworo m ka m lụzue ha ọlụ ahụ onwe ha nke m na-alụ na-agbara m ama na nna m ziteworo m nna nke zitere m ya onwe ya agbawokwara m ama ọ dịghị mgbe ọbụla unu nụworo olu ya ọ dịghịkwa mgbe ọbụla unu hụworo oyiyi ya unu enweghịkwa okwu ya ka ọ nọgide n'ime unu n'ihi na onye ya onwe ya sitere onye ahụ ka unu onwe unu na-ekweghị unu na-enyocha ihe edeworo n'akwụkwọ nsọ n'ihi na unu onwe unu na-eche na unu na-enwe ndụ ebighị ebi n'ime ha ha onwe ha bụkwa ihe na-agbara m ama unu achọghịkwa ịbịakwute m ka unu wee nwee ndụ anaraghị m otuto n'aka mmadụ ma amaara m unu na unu enweghị ịhụnanya Chineke n'ime onwe unu mụ onwe m abịawo n'aha nna m ma unu anaraghị m ọ bụrụ na onye ọzọ ga-abịa n'aha nke aka ya onye ahụ ka unu ga-anara unu onwe unu si aṅa apụ ikwe ebe unu na-anara otuto n'aka ibe unu ma otuto nke si n'aka onye ahụ nke naanị ya bụ Chineke bịa unu achọghị unu echela na mụ onwe m ga-ebo unu ebubo n'iru nna m otu onye dị na-ebo unu ebubo bụ Mozis onye unu onwe unu tụkwasịworo obi unu na ya n'ihi na ọ bụrụ na unu kwere Mozis unu ga-ekwe m n'ihi na ya onwe ya dere ihe banyere m n'akwụkwọ ma ọ bụrụ na unu ekweghị ihe onye ahụ dere n'akwụkwọ unu ga-esi aṅaa kwere okwu nke m